igbo klas wọd mma mmadụ mma mmadụ chei ndị igbo be anyị gbakọtabanụ gbakọtabanụ gbakọtabanụ gbakọtabanụ igbo niile gbakọtabanụ gbakọtabanụ gbakọtabanụ hei ndị igbo be anyị gbakọtabanụ gbakọtabanụ gbakọtabanụ gbakọtabanụ hei taa ọ ya dịka eke dịka agwọ anyị akọkwazila unu akụkọ ụwa ọzọ kọọlụ unu akụkọ megasịla eme ịma na anyị bụ ndị Igbo klas wọld anyị na-akwanyite asụsụ na omenala Igbo anyị bụ ndị na-akụzi Igbo language kọlchọ na Zoom kwa Satọde na ụka anyị nwa onwere ndị ọzọ n'ụwa niile anyị bụ voluntary organization anyị bụ charity anyị na-eme n'efu anyị na-emelie ndị be anyị n'efu ka nke anyị ghara ifu ka oke anyị ghara ifu ya bụ ndị enyere ihe n'efu fada amụ ya a sịkwa na e, asụsụ igbo dị nsọ asụsụ ndị nsọ anyị agakwa ewere asụsụ dị nsọ tọbalị ndị nkịta tọbalị nkịta ndị yoruba na ndị ọzọ fa n'igbo klas wọld afụrọ ndị igbo ndị igbo unu achọrọ ịmụ igbo ndị yoruba mụ ya bụ unu asịkwana na anyị were asụsụ anyị jee na-enye ndị yoruba maka na unu jụrụ ya unu jụ ya mkpume gị asụ asụsụ igbo unu ju asụsụ igbo nkume ga-asụ ya ya bụ bani! Gbakọta bani! ndị igbo be anyị Gbakọta bani! isiokwu anyị ji wee mere akụkọ taa ine anya ifu ya zoom uk congratulated us. Zoom UK congratulated Igbo class world on Zoom. Yes, anyị nọ na Zoom ụnyaahụ anyị na-emekwa ofu nwa akwụkwọ tigbe mkpu na-asị m anti anti anti nsi ọgịnịkwa maka anyị na-akpọlụfa akpọ dictation spelling test anyị elufe otu abụọ ruo na iri ise ya 50 anyị na-akpọlụfanya na-akpọ ọ na-ekwukwe ọ na-asị ya ogene kwa wee bụrụ na zoom bata zum uk bata ihe dị ukwuu wee mee ọ dịzịa aka. o nwee ka o sizi dị nya akala nke edizia ije, o nwere spika ọ dị ekwu okwu o nwere sign of spika anyị na-akpụ ya zum uk zum uk maka onye bata okene onye bata okene onye bata okenere anyị kpọọ onye afa okene so anyị na-agụ akwụkwọ na zoom ụnyaahụ zoom uk bata wee nọlụ na-enene anyị anyị ama dị ndị nkụzi amarọ ee okwu ụmụ akwụkwọ one um, e, e, e, boy nke nọ na iland nke nọ na Ireland maka ndị niile nọ n'ụwa niile gbakọtacha na zoom a ụmụaka anyị ma ndị okenye ma ndị toro eto ma ndị nọ na Canada ma US ma UK ma Europe ma Australia fancha niile gbakọta na zoom. so onwe nwa dị arọ iri na dị afọ asatọ wee na-asị na zoom uk na zum uk anyị si ya ka ekwe nke bụ zum uk anyị nezie anya wee fụkwa zum uk o wee na-asị anyị congratulations ọ na-ede ihe dị iche wee mee ozugbo bụ zum anyị mụke nya frizi ọ na efriz ọ rapụzi anyị ọ sị thank you so much for the good work you are doing ihe a ka Zoom UK na-ede anyị wee e, chaala enu aka anyị saala enu aka anyị si hey ka ekwe nke Zoom UK batakwa anyị na-asị anya kwu okwu anyị na-anya ọ bụzi na onwere spika onwere mik anyị si ya ah, zoom anyị kwụkwa gị ụgwọ zoom ma ị bịala anyị ụgwọ kwuo n'okwu ịma mgbe ebe a na-enene anyị ị na-asị anyị sọ congratulations mana ihe dị iche dị so ndị igbo achọrọ irekọgnaizi anyị nyafe achọrọ ije anyị mma zoom uk wee pụta jee anyị mma nya bụ ndị igbo klas wọld golibekwen maka mgbe zoom ji bịa jaa unu mma na unu agabagokwa ka m bịakwa zoom uk ọ bịala na ebe a na-akụzi igbo ịfụrụ ya ndị ndị igbo achọrọ ịmụ igbo ndị zoom uk wee bịazịa wee si anyị congratulations ifuru na anyị agabago na nke a ka ịnụ ga-afụzi ka ihe si emove forward ka anyị ga-achakepụ wee chawapụta ebe niile ebe ndị igbo be anyị achọ amadị na anyị nọ ndị zoom uk wee bịazịa na zoom anyị wee si anyị congratulations <laughs> ee na akụkọ na-abịa o nwere akụkọ nwaanyị ahụ ka na-abịakwa ịma na a sị na ndị be anyị na Abuja fa na-akwụ akata mkpo ego ka ụmụ fa mụọ German language mụọ French language a sị na fa na-espend che 4 million 4 ehm, million naira ị na eyie na nata na-aga german school ebe skuulu dị mma na-etufusi ego na ụmụ fama akwa asụ igbo mana fa na spend 4 million naira pee ye ka fa kwụọ ka ụmụ fa mụọ german language yana french na asụsụ ndị ọzọ ọ ihe ndị anyị na-espend ndị ndị ndị nzuzu lele mma tụlụ ọbọ asụsụ fa na-anwụ na-anwụ delu ala nwa afọ na asụsụ unu mmadụ afọ na ana ọnụ na nọlụ na koma unu achọrọ iresurrect ya ndị igbo klas wọld abịa sizie unu ka onye lu unu aka bido mebe voluntary work bido mebe chariti unu kwesịrị ịbịa na-akwado anyị ịmada spendiva akata mkpa ego si kedu ndị nkụzi ka e wee kwụbafe ụgwọ motiveti fapa ndị nkụzi nọrọ ebe a na-ata fa faspend ndị nkụzi gụwa chachachala isi gụwa chachacha ụbụlụ na fagụlụ igbo nwechie masters ma phd fapụta volontia na-akụzi nkụzi iji fụ na fakwanyite asụsụ na omenala igbo nke unu bụ unu na-amụ amụ unu na-amụ amụ onye sụọ igbo unu ọ na-asụkwa igbo kachasị ndị nọ n'ala igbo ka ọ kacha n'isi ndị nọ n'ala igbo amara asụ igbo anyị enforce go law eji m n'igbo klas na igbo kacha mma n'ụtụtụ wee jee unu na anyị ebidogo enforce law and na ọ dịzi secret maka na o nwere mgbe anyị na-abụ onye igbo bịa na-asụla onye igbo ibie igbo anyị chibie warning anyị dọbịa aka na ntị si ya fie ise a n'anya anyị bido gwabịa si ya na anyị ga-akpụkwala gị anyị ga-esekwe gị onyonyo weli gị tinye na na soshal midia na instagram twitter na ebe niile anyị sifa na a ga-etinye fa bido fa biko ụfọdụ emebe bribe bribe anyị a na-akwụ ana mana kịta asịzi na ọ dị sikret anyị ama ndịzi na-adọ aka na ntị otego anyị dọba otego anyị dọba ndị mmadụ aka na ntị ndị igbo ada anụ ntị unu asụzinalụ ndị igbo unu ibu unu oyibo unu kachie ntị na-asụ unu asụzinalụ ụmụ unu oyibo unu kachie ntị na-asụ unu ga-ebido fụbazie onwe unu n'onyonyo unu ama mma mgbe ejiji selu unu unu ga na-aga n'ụzọ na-asụ ihe ahụ unu na-asụ na-akọ ka ewu tara ụgba na unu na-asụ oyibo na atabu ile na-aga na unu na-asụrụ ụmụ unu ma ndị oyi unu oyibo unu ama mma mgbe mgbe igbo klas wọdụ ji wee buo unu bulu unu tụbunye na soshal midia unu fụzie onwe unu ebe ahụ maka anyị niile ejego kpaa nkata ulu chọọ ma lọya ma ihe niile ndị ndị si anyị gaba na anyị ama nda a si anyị sete mmadụ tinye ihe ọ ga-eme ya mee onu anwụ anwụ agbanya ọcha ọkọtụ ejebe nnọọ asụsụ na omenala igbo ka anyị na-akwado na ndị igbo ada asụ igbo na famili alụ ndị igbo na-asụrụ ụmụfe oyibo na famili alụ na akọdịn omenala igbo akọdịn emechi isi na ọbụrụ ka esi eme ya na ọbụrụ ka esi eme ya na ndị igbo na-emekwa nke a na-eka ndị igbo si eme mana gị nwa na-asị na ịka ndị igbo si eme na ekwesịrị ime ona ama enyo ona nke ga-efevọ gị ịbịa na-ekwu ekwesịrị ime ụna na ka omenala si eme mgbe gburugburu na-enye mana mgbe gburugburu ahụ asụsụ gị maazị asụ ịfụrụ ya na ịdago iwu ịdago ọdịnala ịdago omenala isigo n'elu akpala nkwụ daa ya bụ ọbụ ịbịa ịkọ ihe anyị bịagodi ike ọ bụ anyị bịa inwe aṅụrị na zoom siri anyị congratulations maka mgbe niile anyị nọ na zoom akụzili ụmụ anyị igbo o wee pụta zoom wee pụta si anyị gịnị congratulations so nke ahụ ejugo anyị afọ ya bụ o nwere ụmụada na-abụ ụmụada kpelu ọ rịpọtụrụ n'aka ndị igbo klas world wee si gwa ndị igbo na o nwere ihe a na-eme na-ewefe iwe osina si na ndị igbo ada akwado nkefa ndị igbo na-akwado ndị ọzọ ọ bụrụ ndị ọzọ onye abụrụ onye igbo si sọ bịa ndị igbo a na-awụnye elu na-amanye elu na-akụ aka a sịkwa na ọ bụrụ ndị ọcha anyị ma asụ oyibo fada akụla anyị aka ka ikwe n'ifefe ejiri akụla anyị aka anyị amarọ mana ọ bụrụ onye abụrụ onye igbo sikwara bịa ndị igbo akụba aka asị na afụrụ ndị ọcha na-asị sọ bịa ndị igbo jee ebe ahụ na-akụ aka onye china sikwa ee kee ije ndị igbo jee ebe ahụ na-akụ aka mana ndị <laughs> so ụmụ nwaada na-abụ rụrụ ntutu taa na ewu iwe na-aga eze si na ọ bụkwala one anụwa si na e, si tụmadị ụmụ nwoke ndị igbo na-emekarị ya si ọ bụrụ ndị ma ọ bụ ndị abụrọ ndị igbo sikwara asọ bịa ma ọ ka ije si ndị igbo eje ebe ahụ na-awụnye enu na-awụnye enu na-awụnye enu na-awụnye na-akụ aka ụmụada na-aba wee fonu ntutu taa na-ewe iwe na-aga eze wee bịa na rịpọtụ na-agwa anyị bụ ndị igbo klas wọdụ si anyị ụna na-afụkwa akụkọ ihe ndị igbo be anyị a na-eme na ndị igbo be anyị adịka infirio na fa inferiority complex na-enyefa nsogbu ọ na-ewutekwenufa na-ewutefa nsifanye ewutezine n'unu unu mebe n'ihe unu na-eme gbachininu ndị igbo nkịtị fasi na ụka fasi eme ndị igbo kwuo okwu igbo amụba onye ahụ amụ egwu igbo amụba onye ahụ amụ onye igbo sụọ igbo amụba ya amụ amara m ihe dị rọngụ wet ndị igbo ndị igbo weli nnọọ onwe fa n'eni na ala na-ekpuchi onwe fa ịbịa ịbịa onwe nke nwoke rịpọt kwasị na ọ sụrụ igbo wee na-ajụ mmadụ ajụjụ nwaanyị nwaanyị asị ya igbo dịkwu ka ị na-asụzikwu igbozikwu ka ị na-asụ ọkwa na ala igbo ka ihe a na-eme ọ ọkwa n'obodo oyibo onye nwaanyị igbo wee na-asị ya igbo ka ị na-asụzikwu hei alụ alụ ọkpa chei nwoke a wee bịa kpekwa anyị kpee n'aka anyị si na onwe nwaanyị ọ na-ajụ ụzọ biko ịma ụzọ ọ ah, ka ị na-asụzikwu chee onwe ka ọ dị a si na ndị be anyị niile nọ na nọ na Lagos Abuja outside eh, na ana Igbo niile onwezi onye ụmụfa masị Igbo nke kazi njọ bụ edula ụmụfa je na-eduje na n'ụlọ akwụkwọ ebe a na-akwụ milions ya 4 million naira per year fa na-amụ German language and French mana Igbo Igbo kịta anyị siri ka anyị mebe voluntary fa ekwe ekwe abịa fa agba ọsọ amara m ihe na-achụfa n'elu onye onye igbo fadadụdịfa mma dị ịbụ onye igbo fasili igbo gbakwa ọkụ ọgịnị bụ igbo igbo gbakwa ọkụ onwe gị ka ị na-eme ọ dị anyị ka ị na-eme onwe gị ka ị na-ele tente afọ afọ afụ onye ị na-eme ya bụ ụmụ nwaada na-aba bịa kpee ndị igbo n'aka ndị igbo klas wọd wee na-enwe mwute pụlụ iche nnọọ nnechekwa efe anya nsifa ha biko rapụkwanụ m aka esi m unu <laughs> nsifa rapụkwanụ m aka esi m unu nke m bịa na-ekpesịrị m fakpe kwuru o nwekwa ihe ọzọ fakpe fasi na maazị Nnamdi Kanu ehe nke a fakpe kwelie fasị na maazị ji rụchalụ ndị ụmụ nwanyị ndị abụrụ ndị Igbo wee sisi gebe fanti. si gebe fa ntị n'ife fa na-ekwu anyị na ụmụ nwaanyị igbo nwere onye osi si gebe ntị fakwukwekwe nke ahụ bịakwa kpesili m ya nsị a na-ekwenu m unu etinyekwana m na nsogbu esiokwe m unu ọ dụzikọ ịkwụrụ na ntaji anya ka unu na-eme esiokwe m eme ihe nke ahụ esoro m eme ụdị nke ahụ biko ọ bụ unu kpọba nnọọ maazị ma biafra unu akpọkwanala m tinye na ya mụ nwa esokwe na ya ọzọzi unu si na nke nsị ọ ga akpọzuru mmadụ niile afa mmadụ niile ji isi pụta ụwa na-emebi afra ma ndị na-eme underground na okporo ụlọ afa unu mịchalanu fajikwa ịlụkwa anya aka faji lụọ nke ahụ aka site na maazị ga-esi si gebe onye ntị gebe onye ntị gebe onye antị gebe onye antị na onwekwe na onye igbo nwaanyị ọkpọrọ afa fana na-ebe na-ajụ isi n'ala na-amalụgharị mbịakwa na eme ihe ahụ anya onwechee ka ọ dịkwa m mbịasị welụ m nwe so okwu unu unu akpọkwana m afa tinye ya ihe bi kịta bụ fa bịakwa rịpọtụ ụmụ nwoke anyị si na fa na e, e, e, eji ege ndị abụrọ ndị igbo ntị je na-akụ aka onye abụrụ onye igbo si biafra ebido kọba aka ọ dịkwa egwu ọ bịakwa dịka eziokwu ọ dị egwu nya fada avalu nke fa ndị Ghana na-eti egwu fa na-etikwa egwu fa witi onu asụsụ fa ndị be fa na-akwalufa aka fa na-asị eh, ọnyamio ọnyamio ọnyamio feweli nnọọ onube fa na-asị etisa enye ibe ọkọ ọnyamio ọnyamio ọnyamio etisa enyi bụ ọkọ ọnyamio ọnyamio ọnyamio ndị be fa na-akụkwa aka na-amanye elu mana onye itiri egwu n'igbo ndị igbo akpọọ nkelelaa gị anya mụ bụ oge anya ghalị gị jeweli makwamo ọgbakwa ụwa ghalị abịakwa so nwoke ahụ kpee nwunye na nwunye ya na-eme ihe ọjọọ na nwunye ya na-achọ ịgbapụ ee akpọgokwa m nwunye ya ọzọ n'izu ụka gara aga ịma na ngwa unu na mkpọ nwunye nwunye ekwere ebu foonu ewegolu m foonu ọzọ kpọkwa nwunye ahụ wee opiki m wee gwapụ ya okwu si ya nekwa onye nye m nọmba nekwa ebe m si akpọ udo ka m ji abịa ozugbo ọnụ kwa ọgbanyụ ọnyanwa ọ gbanyụgokwa ọzọ o kwere ege ntị di ya esikwa na ọ na-akwakusi ike ka ọ gbapụ Nya bụ sisi yọbịa na-akpọ onye ọbụla ya yọbịa o kwere ege ntị ọ na akwaku ọzọzi ọ na-azị abakwute ya n'ime ụlọ ihe ọ na-emezi ma foonu ya ọ dị ekwezi ka o metụ aka ihe niilezi ọ na-eme iche kịta ọ na-akwadosi ike ya bụ anyị agbanigokwe ọzọzi anyị ga-enye ya oge wee kpọkwu ya ọzọ ya bụ anyị ama mgbu onwe anyị na anyị na-akpụ ya nya onye mm, nkụzi ụka egele ntị n'izuụka gara aga wee sị mụ jụọ nwoke ahụ ajụjụ na onwe ajụjụ ọ chọ ka m jụọ nwoke ahụ nwaanyị ọkpọgote obodo oyibo na-emegbuzi emegbu ee mụ jụọ ya o nwere ụmụ nwaanyị ndị ya na ya yichabugo o kwechara nkwa na ọ ga-anụ ọnụrọ ọ ya ndị ahụ mụ jụọ anya ọ bụrụ na o nwee ya jikwa ịyọ ndị ahụ biko na o nwee ike akwa alịlị ndị ahụ na-ebe a na-emetụta na-emetụta nyanwa ịmago ka nwunye emebezieli isi ike ka chukwu wee welie pọnishi enyi ọ ihe one man of god kpọọ m na-agwa m maka ọ nụchara akụkọ ahụ o wee gwa m ya si m gwakwa nwoke ahụ ya bụ mma agwa nwoke ahụ ọ bụrụ na o nwere ụmụ nwaanyị ya na ya mechaa oyi ọnụrọfa disappoint ya fa ji jee yọba ndị a biko kafa fa ọ ọyọ si ka ngwa nwoke ahụ nya bụ ọnyanwa biko nu mma arapụ unu unu afụgonu na ndị mm, Super ego ka fa eme ndị e, ndị obodo Zus wee na-ewe iwe si na Super ego bụzi Super ego of Igbo na fa na-agụ egwu Igbo na-agụ egwu Igbo facha ọzọkwa ịma na ndị ọzọ nọ anyị si anyị na-egekwanụ ihe anyị ma bụ igbo enyi igbo enyi ngwanụ <sighs> na ndị anyị ka nwapụ na unu emechaa anyị ga-ekwu ọzọ ngwanụ ka emesịa ka emesịa na ndị be anyị